AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo na-ege ntị ndeewo obi dị m ụtọ n'ihi na mụ na gị ka bụkwa ndị dị ndụ n'ụbọchị taa nke a na-egosipụta na Chineke hụrụ anyị n'anya m na-arịọ amara ya n'isi gị na ezinụlọ gị ka udo ya chi ya n'ime obi gị anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ọ bụ ukwu ahụ nke anyị palitere ụbọchị gara aga ka anyị ji na-aga n'iru ma n'ụbọchị taa ka anyị lebatụ anya na nramahụ nke ndị nwoke ndị bụ ndị nke maara Chineke na-enwe mgbe ụfọdụ n'ihi na ha bụ ndị na-achọsi ike inweta nwaanyị ọbụla nke amụworo ọhụụ n'ime Chineke ha maara ihe ha na-achọ kpatara ha ji na-achọ ụdị ndị a ma ọ dị ihe anyị aghaghị ichetakwa ọzọ n'ụbọchị taa ihe ndị ahụ nke ekekọtara ya na mmadụ ọchịchọ ndị ahụ nke dị n'ime mmadụ mmadụ na-amaghị otu ihe ndị a si bịa n'ime ndụ ya bụ ihe kpatara nji na-asị na ọ bụ ihe ekekọtara ya na mmadụ na onye a bụ onye maara Chineke na onye a kpebiri ya na Chineke imekọ ihe apụghị iwepụ ọchịchọ ndị a nke dị n'ime mmadụ ọ bụ ya na-eme ụfọdụ n'ime ha maọbụ ụfọdụ n'ime ụmụ nwoke a na-ama otu esi elebatụ anya n'ịmụ ihe ụfọdụ dịka ndị a n'ihi na ọ dịghị onye na-anọkata kpalite ya dịka isiokwu si ka atụlee ya ime ka o doo ha anya ihe kpatara ha ji na-eche echiche maọbụ na-akpa agwa otu ha si na-akpa agwa dịka ụmụ nwoke ile anya ga na ụfọdụ n'ime ha ọ na-ara ha ahụ ikweta na ha chọrọ nwa agbọghọ nke mara mma ha na-ahụ ihe dị otu a dịka gasị na ọ bụ ibi ndụ nke anụ ahụ ma akwụkwọ nsọ sitere n'okike nke ụwa mere ka a mara na ihe niile nke Chineke kere bụ ihe dị mma mmadụ gụnyekọrọ n'ihe ndị ahụ nke Chineke meworo bụ nke dị mma ma ọ bụ gịnị bụ nramahụ nke anyị na-enwe nramahụ a na-enwe bụ na anyị kwesịrị ịhụ ihe ndị a nke ọ bụ anyị hụ ya ga anyị anya ọchịchọ a nke dị n'ime anyị ọ bụ mgbe ọbụla anyị hụrụ ihe dị otu a ahụ anyị agbanwee igosi na anyị chọrọ ihe ndị a ọ bụ ihe ndị nke Chineke tinyere n'ime mụ na gị bụ ọchịchọ nke kwesịrị ekwesị ma ka anyị ghara ikwe ka ụmụ ihe ndị a bụrụ ihe nke ga-eme ka anyị gaa n'ụzọ nke ndị ụwa na-esi ele ya anya bụ iwetara onwe anyị nkọcha ka anyị kpachapụ anya ọ bụghị naanị ụmụ nwoke bụ ndị na-enweta onwe ha n'ụdị ọnọdụ a ọtụtụ n'ime ụmụ nwaanyị bụ ndị ọ na-abụ ngwa ngwa ha naara Jizọs ha ejisi ike na-achọ iwepụ ihe dum nke bụ ihe nke gbasara ụwa n'ime ha ma ha enwee nramahụ ịbụ ndị ga-enwe ike nhazie ndụ ọhụụ ha na ihe ndị ahụ bụ ihe ndị nke ekekọtara ya na mmadụ bụ ihe nke ahụ mmadụ na-achọsi ike ụjọ eme ụfọdụ n'ime ha ha bụrụ ndị ọ na-abụ ngwa ngwa itinyere ha ọnụ ya gbaa ha dịka agbịsị imetụ ha ka gaa na ọ na nramahụ ma mgbe e biri ndụ a n'ụzọ dị otu a ọtụtụ n'ime ha achọpụta na ha abụrụla ndị ga na-enwe mkpọchu iru na ihe gbasara ha na ụmụ nwoke ha abịa bido tawa onwe ha ụta ndị uru ọ bara na-echekwara m onwe m ndị uru ọ bara na ebiri m ezigbo ndụ ole uru m na-enweta n'irube isi gịnị kpatara enweghị m ike ịhụ onye nke pụrụ ịhụ m n'anya ya kpatara anyị ji na-aga n'isiokwu a n'ụbọchị ndị a anyị ga-eleba ihu ụfọdụ anya nke ga-eme ka isiokwu a nke anyị paliteworo bụrụ ndị nke ga-edo anya n'ihi na ọ bụrụ na ilebazie anya na gburugburu ebe ibi ị ga-ahụ na ọtụtụ ndị mmadụ ọtụtụ ụmụ nwoke ọtụtụ ụmụ nwanyị bụ ndị na-enwe nramahụ ọbụna n'ezinụlọ nke ehiweworo ma n'ezinụlọ nke a ka na-achọ otu esi ehiwe ya ma onye nke ka na-ele anya onye ọ ga-adabara ya na ya ihiwe ezinụlọ a na-enwe nramahụ na ihe gbasara mmekọrịta ụmụ nwoke na ụmụ nwaanyị mgbe ụfọdụ gaa hụ na ụmụ nwaanyị bụ ndị ọ na-abụ ha anọkọta ha echewe ya sị ọ bụ gịnị kpatara ụmụ okorobịa ndị nọ n'ụlọ ụka a na-eji aga n'ezi achọ onye inye aka ọ bụ na anyị adịghị mma ọ bụ na ha achọghị ndị nke kwere na Chineke ihe kpatara nka bụ na ndị ya chọrọ onye nke kwere na Chineke onye eji okwu Chineke wee zụọ kama ha achọghị iweta onye nke ga-eme ka ndụ ha ghara ịbụ ihe o kwesịrị ịbụ ha chọrọ nwaanyị ọbụla nke na-ara Chineke ma mata otu ọ ga-esi wee hazie ndụ nke ime mmụọ ya na ụmụ ihe ndị ahụ nke mere ka mmadụ ji wee bụrụ mmadụ isi na mmadụ bụ onye nke kwere na Chineke apụtaghị etinyere gị ọnụ ya bụrụ na onye ahụ nọ na nsogbu mgbe ị megidere eselense ahụ anya ha pụọ ebe ị nọ ọ ghọọla nramahụ udo na amara chineke chịa n'ime ndụ ndị kwere ekwe na kraịst anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa arị ekpere anyị ka chineke gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya onye ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso ma ịkọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 07063637224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ga-enye anyị abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ma ọ gawa na bịa ugbo ka ọ dịkwa mgbe ndị na-akpọ isi ala na akpọ isi ala wanabịa ahụ ka ọ dịbọ mgbe ndị na isi ala ka nna nna chọọ ka chọọ ha ruru ndị na-akpọ isi ala ka nna nna chọọ ka ha ruru ndị na-akpọ isi ala nye ya Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke mmụọ Chineke chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gba ọtọ n'iru chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla dị Chineke bụ niile Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ adịghị eji aghụghọ Chineke bụ mmụọ n'ihi na Chineke na-enyocha obi ụmụ mmadụ niile Chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkwa oju ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masịrị Chineke bụ Chineke cheta ọkwa ị ga-azọcha uju ya n'iru mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma ụbọchị nleta na-abịa dịka ọnụgị si dị Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma Chineke ụbọchị nleta na-abịa Chineke ndị missionaries of Aba unu emeela na abụ ọma nke unu bụrụ anyị n'ụbọchị taa ka chineke nọnyere unu ka ọ gọzie unu mgbe anyị ga-anọ nwayọ nabata onye mgbasa ozi chukwu na-enye arụkwe nwa chineke tere mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị chineke gọzie gị ka mara ya bakwara gị ụba ekele dịrị onye nwe anyị n'ihi ndụ anyị ka fọkwara ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe onye dị nsọ onye hụrụ anyị n'anya imela n'ihi ndụ na ahụike nke inyere anyị n'oge nke a gbaghara anyị adịghị ike adịghị ọcha na-agazi agazi anyị niile nọnyere anyị ọka nke ugbu anyị na-aga ịnụ okwu gị nye anyị nghọta mee ka anyị bie ndụ nke dị nsọ n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Jọn isi iri na asaa amaokwu nke iri na asaa akwụkwọ Jọn isi iri na asaa amaokwu nke iri na asaa were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu isiokwu anyị n'oge nke a bụ ịdị iche na ịdị nsọ ịdị iche na nsọ dịka ụmụ Chineke ma ọ bụ dịka nwa Chineke Chineke kere anyị n'ịdị nsọ na n'izu oke ọ bụ mmehie ka batara site n'ịnụpụ isi n'okwu Chineke rie mkpụrụ osisi erila mkpụrụ osisi bụ ihe doro anyị n'ọnọdụ dị otu a mmehie nke mbụ batara n'ime ụwa bụ iri mkpụrụ osisi ahụ nke Chineke si erila ọ bụ eziokwu na site na ya ihe ndị ọzọ wee na-aba ụba igbu mmadụ na iko n'izu ohi n'ife arụsị ihe ndị a niile wee na-amụba ihe ndị a dị n'ike n'ụbọchị anyị taa karịa ka ọ dị n'oge ochie mana dịka ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ mgbe Jizọs bịara n'ụwa bịa jechaa ozi zie ndị mmadụ n'ime afọ atọ na ọnwa isii ihe bụ ịtụ egwu Chineke ihe bụ nkọwa nke akwụkwọ nsọ ebe a anyị gụrụ n'akwụkwọ nsọ bụ ekpere ke Jizọs kpere nye anyị o kpere ya nye ndị na-eso ụzọ ya ndị ahụ ọ hapụrụ n'ụwa lawa ọ bụrụ anyị gụchaa ekpere a ege hụ na o kpebara mụ na gị na ekpere n'ihi ọ sị ana m ekpe nye ndị gị abịa n'ịmara m site n'ozi ọma ha Pita na Jọn na Jems na ndị ọzọ gbasara ozi a ndị kweere gbasaa ndị kweere gbasaa dịka anyị kwenyere nke ọma ihe eruola puku afọ abụọ Jizọs bịara nwụọ ọnwụ laa n'eluigwe otu ahụ ka esi na-ezi ozi ọma doo ha nsọ were eziokwu doo ha nsọ gịnị bụ eziokwu a okwu Chineke n'ihi na akwụkwọ Jọn ebe anyị ji n'aka isi asatọ amaokwu nke iri atọ na abụọ Jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ sị unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-emekwa ka unu pụọ n'oru unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-eme ka unu pụọ n'oru ya si duo ha nsọ site n'eziokwu gịnị bụ eziokwu na ọ dị ihe ndị Chineke derela n'akwụkwọ nsọ si anyị mee ọ dị ihe ndị Chineke derela n'akwụkwọ nsọ si anyị emela ihe ndị ahụ si anyị emela anyị ekwesịghị ime ya ọ bụrụ na anyị chọrọ ibi ndụ dị nsọ dị ka Chineke chọrọ ọ bụrụ na anyị chọrọ ibi ndụ ezi omume ọ bụrụ na anyị chọrọ inwe ọganihu na ndụ ebighị ebi nke dị n'ime jizọs onye bịarala nwụchitere anyị ọnwụ n'ime mmehie ọ dịghị ọdịiche ọ dịghị ikpa oke ọdọ dị n'ime ụwa a na-abụghị site n'okwu ọnụ nke chineke nke dị n'ime akwụkwọ nsọ nke dabere na ige ya ntị ma ọ bụ ịnụpụrụ ya isi n'agbanyeghị ogugo gị n'ime ndụ a agbanye ihe a kpọrọ gị n'ime ndụ a na-agbanye ihe ndị mmadụ nwere ike ilega anya ịbụ n'ime ndụ a ọ dị otu ihe abụọ dị n'ihu gị ihe abụọ ahụ bụ iwere eziokwu okwu Chineke bie ndụ dị ka okwu Chineke si wee dị ma ọ bụ ịnụpụrụ okwu Chineke isi ị nwere ike iche na ị na-ege okwu Chineke ntị ịhazi okwu Chineke n'ụzọ nke mmadụ iwere ya ime otu ọ ga-atọ mmadụ ụtọ ma ọ bụ egburu gbunyere uru egburu gbunyere ọkpụkpụ n'okwu Chineke ọ dịghị otu ahụ okwu Chineke na-edo nsọ okwu Chineke nke na-eduba na nzọpụta bụ ịrịọ nghọta nke okwu Chineke site n'ike nke mmụọ nsọ ịdị ibi ndụ dị o si wee dị n'ihi ya ka o ji dị mkpa n'oge nke a dịka anyị na-anụ okwu ndị a anyị kwesịrị ịbụ ndị dị iche anyị kwesịrị ịbụ ndị pụrụ iche site na gịnị n'okwu Chineke Chineke si anyị ekperela arụsị arụsị abụghị naanị mgbe mmadụ gara agaga wefute ihe akpụrụ akpụ kpọọ isi ala nye e arụsị nke dị n'obi arụsị dị n'obi ka ike karịa arụsị nke a na-ahụ anya n'ihi arụsị ahụ anaghị ahụ anya dị n'obi bụ ihe ị kwenyere agbanyekwa ihe a na-ezi n'ụlọ nzukọ ikwenyere na ikwenyere na ọ dị ndị na-aga ụlọ nzukọ taa ka ha gara nụ ọ bụghị na ha na-aga ige ntị n'okwu Chineke inwe mgbanwe ọ bụ ka ha chọpụta onwe ha n'etiti igwe mmadụ ọ bụghị ya nzukọ anyị gara ofufe anyị gara fee Chineke bụ nke dabere na ige ntị n'okwu ya mgbe ahụ anyị nụrụ okwu ya ya dị ihe ya na ndụ anyị na-adịghị dịka okwu Chineke si dị anyị ewezuga ya bie dịka ndụ okwu Chineke si wee dị ọ bụ ya bụ mgbe anyị na-adị ndụ nke doro nsọ ọ bụ ya bụ mgbe anyị na-adị ndụ nke eziokwu ahụ ịdị nsọ dịrị anyị niile ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ị kwesịrị ntụkwasị obi ịchọrọ ka anyị wee dị nsọ gị wee wepụtara anyị okwu gị ọ bụghị naanị nke ederede Jizọs wee bịa bie ya dị ka ndụ si wee dị kwee ka anyị gbasoo ya ma ga-ekwe ya ntị n'aha Jizọs bụ onye nwe anyị ezi onye ọma na-ege ntị ka anyị gbalịa dịrị nsọ n'ihe ọ bụla nke anyị na-eme n'ime ụwa a. site na onye na-ege ntị n'okwu Chineke bụ onye ngọzi Chineke ga-adịrị imela onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba unu ume n'ihe ọ bụla nkunu tinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dot maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo